AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye na-asụ asụsụ Igbo unu abịala ee ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya na-achị n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma nke a nwanne m ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa na-ege anyị ntị ndewonu anyị abịala ọzọ n'izu ụka nke a ebe anyị na-ekwukwa ihe gbasara nụ ahụike anyị kedu ihe anyị ga-eleba anya n'izu ụka ọ bụ ihe gbasara nụ onyinye ọma nke Chineke nyere anyị nke bụnụ ụzọ ihe asatọ otu anyị ga-esi na-eme ka ahụ anyị na-akpakọ anyị ụzọ ihe asatọ otu anyị ga-esi na-eme ka ahụ anyị na-akpakọ anyị ọnụ ihe ndị a bụ nke a chịkọtara ọnụ kpọọ ya new start aga m achọ ka ị chọrọ mkpịsị ya na akwụkwọ ugbu a dị ka anyị ga na-akọwara gị new start new start bụ n e s t a r t new start kedu ihe n nke mbụ pụtara nutrition kedu ihe e pụtara exercise kedụkwana ihe w pụtara water kedu ihe si pụtara sunlight kedu ihe t pụtara temperance ọbụladị e kedu ihe ọ pụtara e arụ pụtara rest t nke ikpeazụ pụtara gịnị trust in god new start ihe mmadụ kwesịrị ịjụ onwe ya mgbe ọbụla ọ na-eme ihe bụ kedu otu akwụkwọ nsọ si gwa anyị si ka anyị nwee ike na-eri ihe maọbụ ihe ndị anyị kwesịrị ị na-eri ka ahụ na-adị anyị mma ihe mgbe anyị ga-eleba anya n'ụbọchị taa bụ nri nke bidoro na ogige iden chọọ akwụkwọ nsọ gị gụọ ihe edere na akwụkwọ jenesis isi nke mbụ amaokwu nke iri abụọ na itoolu jenesis 1:29 ebe a na-akọwara anyị ebe chineke si enyela m gị dị mkpụrụ osisi na mgbọrọgwụ niile na osisi nke juru n'ebe a ọbụnadị nke a na-akpọ frut nke na-amịpụta n'ihe ka ọ bụrụ gị gịnị nri ka nke a bụrụ gị nri mana ajụjụ abụrụ mgbe adam mehichara mgbe mmadụ mbụ mehichara kedu ihe merenụ gụọ ihe edere n'akwụkwọ jenesis isi atọ amaokwu nke iri na asatọ kedu ihe ebe a na-akụwara anyị ọ sị na chineke bụrụ ala ọnụ mgbe chineke bụrụ ala ọnụ kedu ihe ọzọ merenụ ogwu na ihe ndị ọzọ esi n'ime ala pụtawa mana tupu ihe ndị eme ọ bụ gịnị kpatara ya ọ bụ mmehie mmadụ emeela mmehie chineke abụọ ala ọnụ nye mmadụ nke a bụ nke ga-agụta n'akwụkwọ jenesis isi atọ amaokwu nke iri na asatọ jenesis 3:18 ka anyị lebakwa anya tupu enwee gịnị the flood ma ọ bụ oke mmiri ozuzo nke a eji mebie ụwa nke mbụ mana tupu emebie ụwa ahụ e nwere ihe ọjọọ jupụtara n'ụwa oke ịkpọ asị oke ihe mgbu oke esemokwu jupụtara ụwa niile ọbụnadị ha nọ na-eri na-aṅụ ihe niile nke dịrị ha mma ha na-egbu ọbụnadị anụ na-eri ọ bụ eziokwu na chineke enyeghị ikike mgbe ahụ si ha na ha ji eriwa anụ e nwere akwụkwọ nwaanyị a na-akpọ lg White nke a sị gịnị kedu isi ya bụ councils on diet and foods jee gụọ ihe edere na page 373 councils on diet and foods page 373 mgbe e nwechara oke mmiri ozuzo chineke bịaziri nye mmadụ nkwamike si ya na o riwezie anụ nke a bụ nke ewepụtara ma nye mmadụ iwu nke o kwesịrị iri na nke na o kwesịghị iri clean and unclean animals gụọ ihe dị n'akwụkwọ jenesis isi asaa amaokwu nke abụọ ị ga-ahụ na anụ nke ndị dị ọcha bụ ndị banyerenụ n'ime ụgbọ ọbụnadị ndị nke na-adịghị ọcha abụọ abụọ mana ndị nke dị ọcha bụ asaa asaa banye n'ụgbọ ahụ nke nu arụ ụra chineke iji nwee ike chebe onwe ya ya na ezinụlọ ya mana otu ọ dị chineke bụ onye na-achọghị ka mmadụ rie gịnị ọbara nke anụ animals blood mana anụ nke nwere nụ ndụ na ya gụọ ihe edere n'akwụkwọ jenesis isi itoolu amaokwu nke anọ jenesis 4 kedu ihe ji na-arụta aka ihe ndị a ọ bụ na ndị mmadụ eriela ebelebe n'ọnụ n'ọnọdụ gịnị nri dị mmadụ iri anụ nke dị ọcha anụ nke na-enweghị ọbara n'ime ya nwekwara o ihe nsogbu sokwa ya n'azụ ile anya chineke bụ onye nyere anyị ikike ihe anyị ga-eri na ihe anyị na-agaghị eri chineke na ya kwadoro ka mmadụ nwee ike nọrọ rie ezigbo nri ma nwee anya udo ma dịkwa ndụ mana ka e nwechara oke mmiri ozuzo nke a na-akpọ the flood ọ bụ ya bụ mgbe e nwere ihe dị ka ọdịda nke afọ mmadụ na-agba na ndụ ya ime ole metusela nọrọ ime onye biri na 169 years ime onye biri 720 years mana ajụjụ abụrụ gịnị mere enwekwaghị onye na-ebirinụ nke a na-akpọ 200 years ọ gbaala afọ narị akụwa aka chineke emeela onye nke a agbalịala jee gụọ ihe edere n'akwụkwọ nsọ ebe ahụ ga-enye gị ntụmaka ihe a ga-eri na ihe na-agaghị eri ụmụnne m nwoke ụmụnne m nwaanyị echichi na-abịa abịa anyị ga-eleba anya ụdịrị nri nke Chineke nyere ụmụ Izrel n'oge mbụ si ka ha rie otu ọ ga-esi mee ka o nyere ha aka n'ihe ha na-eme ka ha wee nwee ike nwee ezigbote ahụ zuru oke ụmụ Izrel bụkwanụ ndị doberenụ iwu nke chineke mana e mesịrị ọtụtụ n'ime ha abịa adaghị ka anyị ga-eleba ya anya anyị ga-elebakwana anya ụdịrị nri nke anyị na-eri taa na otu o si enwe mmetụta n'ebe mụ na gị abụọ nọ ihe ndị a bụ ihe anyị ga-eleba anya n'izu ụka nke a ka anyị wee nwee ike mara ma anyị bụ ndị na erinụ kpawom kpawom ndị mmadụ bụ ndị na erinụ ihe na-ekwesịghị ka erie erie ihe ị ga-ajụ onwe gị bụ ihe ndị a o nwere mmetụta ọ na-emetụta gị n'ahụ echi na-abịa abịa anyị ga-agakwa n'iru n'ịkọwapụta ihe ndị a ndewonu bie ezi ndụ n'ime kraịst nwee mmụọ na ụjọ chineke n'ihe ọ bụla nke ị na-eme gị onye na-ege ntị marakwa na jehova bụ eze chekwuta na chineke enyewe anyị iwu ya n'ime akwụkwọ nsọ ọ gwawa anyị ihe dị mma nke mụ na gị ga-eri ihe ga-enyere anyị aka ka arụ anyị wee dị mma onye anyị ihe anyị ga-eme ka arụ anyị wee dị mma anyị ekelela adịele uchenna betel onye nyere anyị ozi ọma nke ahụike nkịta na-echekwutara anyị na chineke enyewe anyị mkpụrụ ihe anyị ga-eme nọ n'ime akwụkwọ nsọ na mbụ chineke kere eluigwe n'ụwa ihe niile wee dị ọhụụ chineke dị mma chineke na-eme ihe ọma n'ime ndụ anyị onye ọma na-ege ntị anyị na-asị ka mara chineke na udo ya na ịhụnanya ya chia n'ime ndụ nwanne anyị nwoke adịele betel uchenna ka anyị dere du mgbe anyị ga-anụ abụ ọma Lord, Lord, Lord. ọma nke anyị nụrụ n'olu ndị ezie ọvamama asaa bụ abụ dị mma gị onye nke jizọs na-ege ntị deredu mgbe anyị ga-anabata onye mgbasa ozi chukwu na-enye arụkwe ka ọ gwa anyị ozi ọma nke chineke nyere ya ndị ọma ndị na-ege anyị ntị udo dịrị unu anyị abịala ọzọ n'ụbọchị taa ịnụ okwu agbamume site n'okwu nke ahụ na-enye ndụ bụ okwu Chineke ka ihudata isi n'ekpere nna anyị nke dị nsọ nọnyere anyị n'ime izu a mgbe anyị ga na-anụ okwu gị ma nye anyị ike nke ị na-eje dịka okwu gị si dị n'aha Jizọs amen anyị ga-eleba anya n'isiokwu bụ ịbụ ezi nwa Chineke ọzọ ihe anyị ga-eleba anya n'ime izu a bụ isiokwu anyị na-asị ịbụ ezi nwa Chineke n'ime ịbụ ezi nwa Chineke anyị nwere ọtụtụ isiokwu anyị ga-elebara anya mana anyị na-arịọ ndị niile na-ege anyị ntị kunu na-abịadebe eh, nso igwe eji ekwu okwu unu n'oge niile a na-eme ihe omume a ka anyị na unu nọkọrịa n'ihi na ọ dị ọtụtụ ihe dị mkpa nke anyị ga-erite n'uru site n'ihe ọmụmụ ma ọ bụ ihe ntuli uche ka anyị nwere n'ime izu a n'ụbọchị nke taa anyị ga-ewere ihe ọgụgụ nke akwụkwọ nsọ site na akwụkwọ aịzaya isi iri na anọ amaokwu nke iri na abụọ rue na nke iri na asaa mana ebe anyị ga-agụ bụ naanị nke iri na abụọ ya aịzaya isi iri na anọ amaokwu nke iri na abụọ ruo na nke iri na asaa anyị ga-agụ naanị nke iri na abụọ ọ si otu a lee otu i n'elu igwe daa gị lucifa nwa chi ọbụbọ lee otu ebu ebutuworo gị n'ala gị onye na-eme ka ike gwụ mba niile dịka ihe ọgụgụ anyị gụpụtara na akwụkwọ nsọ si dị anyị ga-ịhụ na ọ dị otu onye akpọrọ aha ya ebe a Lucifa ihe anyị na-atụle n'ụbọchị nke taa bụ eluigwe otu ọ dị tupu ụwa bịawa ma ọ bụ tupu ọgbaghara ma ọ bụ mmehie bata n'ime eluigwe n'ụbọchị taa isi ihe anyị ga-elebara anya bụ usoro nke eluigwe ma ọ bụ ịdị n'usoro nke eluigwe anyị hụrụ ma ọ bụ akwụkwọ nsọ mere ka anyị mara sị na chineke kere ihe niile chineke bụ ụzọ kee eluigwe tupu ya eke mmadụ n'ime eluigwe ihe niile na-aga n'usoro ihe niile chineke kere eke na-akpọ isi ala nye ya na-efe ya ofufe n'oge awa na mgbe niile anyị hụrụ na etiti ndị mmụọ ozi ọ dị onye mmụọ ozi nke kacha ha nke a na-akpọ aha ya lucifa onye mmụọ ozi a so n'otu mmụọ ozi ndị na-ekpuchite chineke n'ebe nsọ ya mgbe lucifa bịara bịa nọọ n'ime onwe ya ihe niile na-aga n'usoro ọ tọghị ya ụtọ ya chọọ iwere ọnọdụ dịka chineke ọ bụrụ anyị gụọ akwụkwọ izikel isi iri abụọ na asatọ amaokwu nke iri na otu ruo na nke iri na asaa anyị ga-ịhụ ya n'ebe ahụ na lucifa bụ mmụọ ozi nke bịara ịnụpụ isi na ụkpụrụ ma ọ bụ ụdịdị nke dị nsọ ma ọ bụ ụdịdị nke zuru oke nke dị n'eligwe. mgbe o ji mee otu a eluigwe abaghịzi ya n'ihi na eluigwe abaghịzi ya ka eji chụpụ ya ma chụda ya n'ime ụwa o ji bute ọgbaghara n'ime eluigwe dịka anyị hụrụ na anyị hụsị na o meziri ka usoro ma ọ bụ ụdịdị nke eluigwe ghara ịdị dị ka ọ dị na mbụ n'ihi na mgbe ekwensu na-achọbeghị iwe onwe ya dịka Chineke ihe niile na-aga n'usoro ndị mmụọ ozi niile na-asọpụrụ Chineke ihe niile e kere eke ma n'ime ụwa n'ihi na ụwa adịla tupu mmehie bịa n'eluigwe dịka akwụkwọ nsọ si mee ka anyị mara eluigwe nọ n'udo ụwa wee nọkwa n'udo enweghị nsogbu ọbụla mana dịka ihe anyị na-ahụta n'oge nke a si dị nsogbu bidoro n'ime eluigwe ya bịa mee ka ọgbaghara dị n'ime eluigwe n'ihi na onye a na-akpọ lucifa na-achọzi ndị otu ndị ya na ya ga-eso ndị ga-akwado ya ma ọ bụ ndị ga na-ekwe ee n'ihe nke ọ na-ekwu n'imegide ihe nke onye nke kere ya na-ekwu mgbe o ji na-eme otu a ya were ọnụọgụgụ ndị mmụọ ozi dị otu ụzọ mee kee ọnụọgụgụ ndị mmụọ ozi ụzọ atọ akwụkwọ nsọ mere ka anyị mara nke a mgbe o ji mee otu a chineke wee hụ na eluigwe agaghị bazi ya n'ihi na enwee ndị isi abụọ ka anyị ghara ichefu sị na a na-asị na ndị isi abụọ anaghị anya otu ụgbọ obidogo ugbu a okwu abụ ndị isi abụọ anaghị anya otu ụgbọ mgbe ekwensu ji na-achọ iwu ofufe nke na-ere uri ya n'eluigwe chineke chụpụrụ ya n'ihi na ọ gaghịzi ịba ya ebe ọ bụ na ọ kpọtala otu ụzọ n'ime ụzọ atọ ndị mmụọ ozi nke eluigwe ha kwenye n'ihe o kwuru na-efekwa ya ofufe na-agbaso ya n'ụzọ niile nke ọ na-eje ya eme ka usoro ghara ịdị n'eluigwe mana mgbe a chụpụrụ ya n'eluigwe dịka anyị ghọtara n'akwụkwọ mkpughe eluigwe dere duu ụwa wee bụrụ ihe nọ na nsogbu ụwa wee bịa nọọ n'ite ikikere eze n'ihi na ụwa nabatara ekwensu lucifa dịka a kpọrọ ya n'akwụkwọ azaya bụ onye anyị na-akpọ n'ụbọchị taa ekwensu n'ihi na site n'ịma ya n'ụwa anyị amaghị ya dịka lucifa ọ bụ naanị n'eluigwe ka a maara ya dịka lucifa ma mara ya dịka ekwensu ihe anyị maara ya bụ dịka ekwensu n'ihi na mgbe a maara ya n'ụwa bụ mgbe o nupụrụla isi n'okwu chineke mgbe o nupụrụ isi n'okwu chineke ka o ji bịa duhie mmadụ o gị mmadụ ma ọ bụkwanụ o meghị ka mmadụ bụrụ ndị na-enupụ isi mgbe ọ na-ege chineke ntị ọ bụ mgbe ọ ghọọla onye nnupụ isi site n'ebe chineke nọ ya bịa meekwa ka mmadụ bụrụ ndị ga-abụ ndị nnupụ isi n'ihi ya n'ime izu a anyị ga-ahụ ihe nnupụ isi nke ekwensu nye eluigwe ma nye ụwa mana ka owe anyị anya n'ụbọchị taa na eluigwe anọghịkwa na ụgba aghara dịka ụwa nọ n'ihi na ọ bụ n'ụwa ugbu a ka ekwensu nọzi na-arụ ọrụ n'ihi ọ bụ ebe a nabatara ya mgbe eluigwe anabataghị ya achụpụrụ ya n'ihi ya n'oge a anyị ga-ehudata isi ma rịọ chineke arịrịọ nke inye anyị ike n'izu na amamihe nke ịghọta ụzọ niile nke ekwensu ma dọnyere ya ukwu n'ihi na n'eluigwe ọ dọọrọ otu ụzọ n'ime ụzọ atọ ndị nọ n'eluigwe n'ime ụwa ọ na-adọkwara ndị mmadụ nye onwe ya ekwela ka e bụrụ otu chineke agaghị ikwe ka anyị bụrụ otu ka anyị kpee nna anyị nke eluigwe biko anyị anụ okwu gị n'oge a nye anyị ike ka anyị bụrụ ndị ga-anụ okwu gị ma ghara iso n'otu ndị ekwensụ ga-adọbata n'ọgbụ ya n'aha jizọs emen chineke kere mụ na gị na-eme ihe ya na mgbe ọ chọrọ ime ya mgbe ọ bụla chineke mere ihe ya ọ bụ mgbe ọ chọrọ ka enye aha nsọ nna ya otito anyị ekelela onye mgbasa ozi chukwu na-enye arụkwe onye nyere anyị ozi ọma nke taa na-echekwutara anyị na chineke na-emeghe ya na nsọrọ chineke anaghị emeghe gha agha agha okwu ee e ya bụ emen ihe ọ bụla chineke chọrọ ime ọ na-eme ya otu ọ ga-esi nye aha ntito anyị na-asị gị nwa chineke na-ege ntị n'ime ụwa anyị bi n'ime ya ige ntị ka mma n'ihe ọ bụla nke anyị na-eme ka anyị na-emeghe na-eso nzọmụkwụ nke chineke site na n'ime ndụ chineke ihe ọma niile nke anyị chọrọ chineke ga-emere anyị ya ma gee ntị enyi ọma m ihe niile ga-agara anyị nke ọma n'aha jizọs ọ bụrụ na ihe ndị a masịrị gị rutena anyị nso na adreesị ndị a awrnigeria at gmail dot com awrnigeria at com maọbụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo com chekụtakwa itinye awr.org gị tinye asụsụ igbo awr.org chekụta itinye asụsụ igbo kọrọ na anyị n'ekwentị na nọmba nka 07063637224 ekpere nke anyị na-ekpe taa bụ ka chineke gọzie nwanne anyị nwoke onye mgbasa ozi chukwu na-enye arụkwe chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa Ndewo